ụmụ nwoke ibe m zọba na isi onwe ụnụ Flavour n'abalị a kụrụ n'egwu sị zọba isi onwe gị o <laughs> nwekwara ife ọfụrụ wee kụnya bụ egwu ka anyị zọba n'isi onwe anyị ebe ndị nwunye anyị nọ ha dịrọkwa njọ kama na ha bụ nnụnụ febe ebeghị ebe anyị bụ dinta eme gịnị amụta atụ ha atụ gịnị wee gbaa ife ọ na-abụ anyị nọrọ ebe anyị na-agba mbọ ịchọ ife afọ ga-eri nwunye anyị a na akpa anyị n'ekwentị na Emmanuel nwa anyị nwoke ee na omere nke a na nke a ee ọkwa ifere ife nke iru merụ nke iru asị asị asị ya ka ị bata ka onye bata ka ị bata ijecha bata ee na Nkiru ghafere mmiri anyị e, makwara Nkiru na ngwara ya mee nka Nkiru na ngwara ya mee nka Emmanuel ji mee nke nwa e, ma Ifeanyị Chukwu nwa anyị nwoke ji wee mee ọkọbakọbakọbakọchaa nwanne <laughs> kpụrụ mmiri n'ọnụ zọba onwe gị ihe ga-enyekwa ụmụ gị ndụmọdụ o mana ọkwefere nke ọnya baa na-akwa gị ee ee iburu ihe gwọ m gwọ iwuru dị taiga ụmụaka fụgo ha na-eme gịnị ha na-ezofusi nke ka njọ ọbụla onwere nke ọya bụ ịgbalịjie ka itizie nwata nwa na omelụ njọ na nwunye gị kpọrọ okwu na omere nke nome nka ị na-akụ ya na-akụ ya na-apịa ịtarị na-apịa ịtarị ofu nwaanyị ahụ gwara gị gị bata ka ihe nwa egwu ya bịakwa gị na ya na-azọzi nwa nwee na-apịa ịtarị ị chọrọ ịpịagburu nwa ị chọrọ ịbịa bụrụ m nwa tupu ịghọta ife na-emenụ nwata na-ewere ofu anya na-enyo gị <laughs> ọkwara ebe a ka ife gbasara kaịka ya na-ewetara anyị na-ejecha ọmụgwọ ebe a ka ọ na-ebido ịya ada ụmụ ndụmọdụ mana cheta na n'ụbọchị gị na ndị gị na ha na-azụkọ afịa ndị gị na ha na-alụkọ ọrụ na-anọkarị ebe ị na-alụ ọrụ maọbụ ebe ị na-azụ afịa maọbụ ebe ị na-agba mbọ ife afọ ga-eri nwunye gị na ụmụaka ebe gịnị anọdụ n'ụlọ mmekọrịta ngakọrịta nkwukọrịta ha na nwunye gị na nke gị abụghị ofu nwa awa na awa aha gị na ha ya anọzi na ijecha abata iwere pịaba ịtarị ụmụaka fụghị ha na-ezogharị nwanne zọba isi onwe gị oriwere anyị di ya <laughs> ọ na nwunye mkpọ mgbe ụfọdụ ee na onye a mere nke a na o mere nke a sọchikarị ma nwaanyị nwaanyị ji mee nke a sie nne pịa ya asị m esi gịnị jiri aka gị pịa ọkwọ nwaanyị nnọdụ omenu apịa m mana gị nwa nọdụ ya ome ichelu e, e, e, diktiga jebelu ịgba mbọ ife afọ ga-eri ebe nna na-eme onye ije ndecha bata apịabazie m gị na nwata dịkwa na mma tupu mbata zọba <laughs> isi onwe gị oh. onye ije